Anyị fụlụ ndị obodo anyị n'anya. We love the people from our village, town, state and country. Anyị fụlụ ndị obodo anyị n'anya. We love the people from our village, town, state and country.